AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ndeewo ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe gara anyị niile nke ọma anyị abịala n'ihe omume nke ụbọchị nke taa ọ ka bụkwa okwu nke ahụike ka anyị ji na-aga n'ihu ejikwa m obi ụtọ na-anabata onye ọ bụla nke na-ege ntị n'ihe omume a ụbọchị gara aga anyị kwuru okwu ụmụ ọkpara ndị anyị ga na-enwe n'ahụ anyị ma ọ bụrụ na anyị nọ n'ọnọdụ pụrụ iche ma ọ bụ na anyị na-ebu ọnụ iji wepụsie ihe ndị nke na-ekwesịghị ekwesị n'ahụ anyị mgbe anyị na Chineke na-enwe nnọkọ n'ụbọchị nke taa ọ ka bụkwa ya bụ ihe anyị ji na-aga n'ihu anyị na-achọ ime ka anyị marasị ọ dị mgbu ụfọdụ maọbụ nramahụ ụfọdụ anyị na-enwe n'aka anyị n'ụkwụ anyị n'ọbada ụkwụ anyị nke na-anọtụkwa ọdụ mgbe ọbụla ha bịara tutu ha wee kwụsị ma na-eme ka anyị marasị ọ bụ naanị mgbe mmadụ na-ebu ọnụ karịa abalị atọ maọbụ ibu ọnụ nke dị ogologo ụbọchị ma mgbe ụfọdụ ndị na-ebu ọnụ naanị abalị atọ na-enweta ụdị nramahụ nke dị otu a nwoke a na-akpọ J. Harold Smith na-eme ka anyị mara sị na n'ụdị nramahụ a bụ nke anyị na-enweta n'otu akụkụ ụkwụ anyị maọbụ aka anyị bụ mgbe akụkụ ahụ anyị ebe ahụ fụrafụ na-eme dịka ha na-akpakọ ọnụ anyị ya na-enwe nramahụ ahụ ndị bekee na-akpọ ya muscle pool nke a na-ezipụta na ọ dị akwara ndị dị anyị n'ahụ anyị werela ihe oriri ndị anyị chere na anyị na-eripụta ahụ were sụchisie mgbe ahụ ka ihe ndị a na-achọ ụzọ ha ga-esi wee si n'ahụ anyị wee wepụsie onwe ha ka akụkụ ahụ nke ahụ bụkwara ebe dị mma na-enyekwa anyị ahụike na ahụ anyị niile mgbe ụfọdụ ya bụrụ na ọ dị akụkụ ebe eriri afọ anyị ebe ihe ndị nke na-ekwesịghị ekwesị kwesịrị isi pụọ ya bụrụ na ha sụchiri asụchi ahụ anyị a na-agbalị otu a ga-esi wee nwee ike wepụ ihe ndị a n'ahụ anyị mgbe ụfọdụ ya bụrụ mmiri ọjọọ nke gbajuru anyị ahụ na-achọ ụzọ ọ ga-esi wee si n'eriri afọ anyị wee pụọ ma ọ bụ n'ụzọ nke ha kwesịrị isi pụọ biko gị onye na-ege ntị nke a na-eme ka anyị mara sị na ọ bụrụ na ime ahụ anyị dị ọcha anyị ga na-abụ ndị ga na-enwe nramahụ na mkpirimkpi ụjọ atụkwalanụ gị ma ihe ndị a na-eme n'ime ndụ gị n'ihi na ọ dịghị ihe ọjọọ ha bụ kama ọ bụ ụzọ anyị ga-esi wee nweta ahụ udo mgbe ụfọdụ gị onye na-ege ntị ị ga-abụkwa onye ị ga na-ahụ ụmụ ọkpara nke na-eweta oyi n'ime ndụ gị gaa hụ na imi gị ga-akpọchi ị gaghị abụ onye na-eku ume nke ọma nke a na-ezipụta si n'ezie na akụkụ ahụ anyị ebe ahụ adịghị ọcha na ihe ndị dị na ya bụ ihe ndị ekwesịrị iwepụsị mgbe ọbụla anyị na-ahụ ihe a nke na-egosi anyị na anyị bụ ndị ahụ anyị dị njọ nke ukwuu na ihe ndị a kwesịrị biko gị onye na-ege ntị ọ bụrụ na ụdị ọkpara ndị a na-akpa gị n'ahụ ngwa ngwa ị na-enweta onwe gị na obụbu ọnụ site na mgbe ruo na mgbe n'oge ọ bụla nke kwesịrị ka ị nweta onwe gị n'ọnọdụ dị otu a ihe ndị a ga-eji nwayọọ nwayọọ pụchaa n'ahụ gị niile ọ bụrụ na ị na-enweta ụdị nramahụ ndị a niile gị onye na-ege ntị mgbe ọ bụla ị na-ebu ọnụ mara n'ezie na obụbu ọnụ a dere gị mkpa karịsịa ọ pụtaghị na Chineke na-asị gị gị hapụ obụbu ọnụ gị buru onwe gị tụba n'ime ụtara mgbe ị na-enweta ụdị nramahụ ndị a ọ bụghị ihe ọ na-ekwu okwu ya kama a na-eme ka ị marasị na ihe ndị ahụ ndị na-ekwesịghị ekwesị n'ime gị kwesịrị ịpụ na ịkwesịkwanụ ịlaghachi azụ na mkpebi nke ikpebirila na iwepụsị ihe ndị a n'ime ahụ gị ọ bụkwaranụ na ị na-enweta onwe gị n'ọnọdụ ndị a n'ụkpara ndị a na-akpa gị n'ahụ na nke o ruru ogo nke ị naghị enwekwa obi ụtọ n'ime gị dịka anyị kwukwara mbụ biko were otu oroma gbuwa ya abụọ pinye ya na mmiri ọṅụṅụ nke ị na-aṅụ ruru otu iko na ọkara ṅụọ ọ ga-eme ka ị wee bụrụ onye nwere onwe gị mgbe ọtụtụ n'ihe ndị a na-eme n'ime ahụ gị mgbe esi ụzọ dị otu a na-ewepụsị ihe nke na-ekwesị ekwesị otu onye ọkachamara nke gbasara ihe oriri na ahụike na-eme ka anyị matasị na ahụ anyị n'eziokwu na-agabiga nwụgha pụrụ iche ọ na-agabiga nwogha pụrụ iche nwoke nke ọzọ a na-akpọ Dr. Bernard Jensen na-eme ka anyị marasị na ịgabiga nwụgha nke ahụ anyị na-agabiga n'eziokwu bụ ihe nke kwesịrị ekwesị nye ahụ anyị site na mgbe ruo na mgbe na mgbe ahụ anyị na-agabiga ụdị ọnọdụ dị otu a ọ dị ụmụ ruru ihe ndị ndị nke na-eme ka ndụ bụrụ ihe dị ụtọ ndị nke na-eme ka ndụ bụrụ ihe ị nwere n'ime gị bụ ndị na-anwụsị anwụsị a na-ewugharị ha ọhụụ a n'ihi na mgbe a na-ewugharị ha ọhụụ ọ pụtara na gị onwe gị na ahụ gị niile a na-ewugharị gị ọhụụ nke a bụ ọlụ Chineke ọ naghị edo anyị anya mgbe ihe ndị a na-eme n'ime ndụ anyị n'ihi ya atụla ụjọ mgbe ahụ gị na-agabiga nwogharị nke dị otu a ọ bụ inyere gị aka ime ka ahụ gị wee gbasie ike wepụ onwe ya n'ọnọdụ ahụ nke na-ewetara anyị ntaramọchịchị ụbọchị niile ọnọdụ a n'ezie nwere ike ịnọ awa ole na ole ma ọ bụ mkpụrụ ụbọchị ole na ole ọ bụrụ na ị nwere ohere ma ị nweta onwe gị n'ọnọdụ a zuo ike dị n'ala nye ahụ gị ohere ka o wee gabiga ọtụtụ ihe ndị a nke ọ na-agabiga bụ iwugharị ma ọ bụ inwegharị ahụ gị ọ ga-enyere gị aka na ndụ ebe ọ dị ukwuu ngwa ngwa mgbe ha gasịrị gị hụ na ị ga-abụ onye pụrụ iche biko gị onye na-ege ntị anyị na-eme ka anyị mara sị ọ bụrụ na ọnọdụ abịa bụrụ nke ị na-enweghị ike ịnagide gịnị ka anyị si ka anyị mee ka anyị site n'obụbụ ọnụ wepụ onwe anyị laghachi na ụkpụrụ asaa ahụ nke anyị kwesịrị iji bụrụ ndị ga na-anọ n'ahụike nke bụ ị na-ejisi ike enye onwe anyị obi ụtọ na-eri nri ndị nke Chineke kere eke na-abụ ndị nke a agwagbucharala n'ihe niile n'ihe niile wepụtara mụ na gị ya dị ka ọ bụ ha makasịrị na mma anyị a na-emegharị ahụ na-aṅụ mmiri dị ka o kwesịrị bụkwara ndị ga-anọ n'ekpere na obubu ọnụ site na mgbe ruo na mgbe na-enwetatụ ikuku nke kwesịrị ekwesị na-enweta anwụ ebe o kwesịrị ime ka ahụ anyị gbasie ike ma na-ezukwa ike mgbe anyị na-eme ihe ndị a gị onye na-ege ntị ọ gaje dịrị mụ na gị na mma anyị ga-abụ ndị ahụ anyị a na-ewulite ya n'ụzọ nke Chineke si chọọ ya n'ihi nke a imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ị nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-eme ihe rịba ama n'ime ndụ gị n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ịnwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ezi enyi m na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka m jụọ onye ọma na-ege ntị ama m na ị ga-etinye ndụmọdụ nke ahụike nke ụbọchị taa n'ime ndụ gị ezi enyi m mara na ị ga-anụ abụ ọma anyị ga-anabatakwa onye mgbasa ozi elieza ofomba onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

lọbọlọbọ. Nadiludo. Udo udo. Nadiludo. Ludo nadiludo. Ọnụ na mmadụ niile. Ma ndị na-akpọ unu asị. Ma ndị na-ekwutọ unu. Ma ndị na-ebu unu ebubo. Unu onwe na bọlọbọ. Jehova ga bụ ọbọ. Udo ka anyị Udo ka anyị ndị nọmba 1 Township School rod Aba unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara Chineke na ngọzi ya baru n'ụba n'aha Jizọs ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziziọma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi elieze ofumba ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ eji m ịhụnanya Chineke na-ekele gị onye Igbo na-anụ olu m dịka ị na-ekekwa ntị ịnụ okwu nkasi obi na okwu ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ onye nwaanyị n'oge a isiokwu anyị ka anyị ga-atụle uche na-asị igbochi ibu iro igbochi ibu iro akwụkwọ nsọ jupụtara na okwu nkwali ha dị iche iche nke na-agwa anyị otu anyị ga-eji gbochie ibu iro ị gaa na akwụkwọ Matiu isi isii amaokwu iri na abụọ kpọmkwem n'ebe ahụ edere ekpere nke onye nwaanyị onye nwaanyị gwara ndị na-eso ụzọ ya sị unu na-ekpe ekpere ya erue n'oge ebe ahụ ya sị rịọ na otu a gbaghara anyị ụgwọ anyị ji dị ka anyị si gbaghara ndị ji anyị ụgwọ ịgbaghara mmadụ mmehie bụ otu n'ime ihe a na-atụ anya n'aka nwa Chineke ọbụla ọ bụ otu n'ime ihe nke na-eme ka udo dị ka ibu iro ghara ịdị kama ọ bụ ihe mwute na ọtụtụ ndị mmadụ jiri ibu iro kpọrọ erimeri enwere ndị ọ na atụ ụtọ nke ukwuu inwe ndị iro e nwere ndị ọ na atụ ụtọ nke ukwuu ịchọ ndị ga-emejọ ha ka ha ghara ikwuru ndị dota ahụ okwu ka ha tụ ha iro ọbịa mere n'oge mgbe jizọs na-eje ozi n'elu ụwa n'otu oge ka onye otu n'ime ndị na-eso ozi bịakwutere ya onye a na-akpọ pita bịa jụọ ya ajụjụ ajụjụ anyị ga-ahụ ya n'akwụkwọ matiu isi iri na asatọ site n'ahịrị nke iri abụọ na otu ruo na nke iri abụọ na abụọ pita bịakwutere jizọs sị ya ugbo ole ka nwanne m ga-emehie m ka m gbaghara ya ọwụ ugbo asaa jizọs ya mba gị m ugbo asaa ka a sịrị m gị ugbo iri asaa ụzọ asaa ugbo iri asaa ụzọ asaa nke bụ achịkọta ya yọpụta ugbo narị anọ na iri itoolu na ọ bụ ihe mmadụ ga-eme ihe gị otu ụbọchị ga-ekwesị gbaghara onye ahụ ka m jụọ ọnụ gị ị nwere ike idekọta mmehie mmadụ rue ugbo dị otu a n'otu ụbọchị ihe jizọs na-agwa anyị ebe a bụ na anyị enweghị ọnọdụ ọbụla nke anyị kwesịrị iji gbasoo hapụ ịgbaghara mmadụ mmehie o nweghị ọnọdụ ọbụla na-atọ chineke ụtọ karịa mgbe mmadụ na ibe ya dị n'udo ọ bụ ya mere ịdị n'udo bụ otu n'ime ihe eji mara ụmụ chineke ụmụ chineke abụghị ndị a na-ahụta dịka ndị na-ebu iro ọtụtụ ndị mmadụ kawa ejiri mara ha ibu iro ịgbachi mmadụ nkịta ịkpọ mmadụ asị n'ihe ọdịmkpa ọ dị na mmadụ na ibe ya dị n'udo n'ihe ọdịmkpa ọ dị ka ezinụlọ na ezinụlọ dị n'udo ihe ọ dị mkpa ọ dị ka ndị agbata obi na ndị agbata obi dị n'udo ka onye nwa ji kwuo okwu okwu ndụmọdụ nke o kwuru n'iwe nke eji mechie akwụkwọ agba ochie ka anyị gaa n'akwụkwọ Malakai Malakai bụ akwụkwọ nke ngwụcha eji mechie akwụkwọ agba ochie na Baịbụl Malakai isi anọ ịmalite na okwu nke ise ruo na nke ise ebe ebe m ga-aga ugbu a ị ga-ahụ ihe dị ebube nke dị ebe ahụ otu a ka ọ na-asị lee mụ onwe m na-ezitere unu Elija bụ onye amụma tutu oke ụbọchị ahụ dị egwu nke Jehova abịa ọ ga-emekwa ka obi ndị bụ nna chigharịkwute ụmụ ha ka obi ụmụ chigharịkwute ndị bụ nna ha ka m wee ghara ịbịa were iwezuga ka ebibie ya tigbue ụwa ihe onye nwa na-ekwu okwu ya ebe a bụ ka ya wee ghara iweta ọbụbụ ọnụ ka ya wee ghara iweta ihe mbibi dị oke egwu n'ụwa ka ya mee ka udo dị n'ihi gịnị oke iwe na-adị Chineke n'obi mgbe ọ na-ahụ ka mmadụ na ibe ya na-ese okwu mgbe ọ na-ahụ ka mmadụ na ibe ya na gị ịdị na mma mgbe ọ na-ahụ ka mmadụ na ibe ya na-eje n'iro oke iwe na-ewe Chineke mgbe ọ na-ahụ na onye agbata obi na onye agbata obi adịghị ekwu okwu adịghị achịrịta ọchị mgbe ọ na-ahụ ka mmadụ na ibe ya nọ na tigbuo zọgbuwe ọ na-ewe Chineke iwe ọ bịa mere o ji na-enye okwu ndụmọdụ a dị otu a si ka emee ka obi ndị bụ nna lọghachitere ụmụ ha ka emee ka obi ndị bụ ụmụ lọghachitere nna ha ka emee ka udo dị n'ezinụlọ ka emee ka udo dị n'obodo ka emee ka udo dị n'amaala gị onwe gị onye na-ege ntị olee ihe bụ ihe ntinye gị iji mee ka udo dị olee ihe bụ ihe ntinye gị iji mee ka agbanarị ibu iro agbanarị ibu agha dị iche iche ọtụtụ ndị mmadụ na-ekpe ekpere ha asị ka ọkụ mmụọ nsọ gbaa onye iro ha ka ọkụ mmụọ nsọ gbaa onye agbata obi ha ka ọkụ mmụọ nsọ buso ndị mmadụ agha ka Chineke wepụtara ha ihe mberede nke okporo ụzọ ka Chineke wepụtara ha ihe dị iche iche nke pụrụ ibibi ndụ mmadụ nke a bụ ekpere ọtụtụ ndị mmadụ na-ekpe tụmadị ndị kpọrọ onwe ha ụmụ Chineke kama ike na-akwụkwọ nsọ ị ga-ahụ ihe dị iche banyere ihe onye nwaanyị bụ n'obi n'ebe ndị kpọrọ anyị asị dị ị ga-ahụ osisi dị iche banyere ihe Chineke bụ n'obi otu anyị ga-esi mesoo ndị ahụ kpọrọ anyị asị ka anyị were otu ngalaba n'akwụkwọ ilu ka anyị lee ihe ebe ahụ na-agwa anyị banyere otu anyị ga-esi meso ndị ahụ na-ebuso anyị iro akwụkwọ ilu isi iri abụọ na ise ahịrị nke iri abụọ na otu ruo na nke iri abụọ na abụọ ebe ahụ na-asị otu a akwụkwọ ilu isi iri abụọ na ise ahịrị nke iri abụọ na otu ruo na nke iri abụọ na abụọ ọ bụrụ na agụụ na-agụ onye na-akpọ gị asị gị mee ka o rie nri ọ bụrụkwa na akpịrị na-akpọ ya nkụ gị mee ka ọ ṅụọ mmiri n'ihi na icheku na-ere ọkụ ka ị na-agụkwasị n'isi ya Jehova ga-akwụghachikwa gị ihe a bụ okwu onye nwaanyị ọ bụrụ na onye iro gị onye ahụ kpọrọ gị asị na agụụ na-agụ ya na imee ka afọ ju ya na inye ya ihe oriri ka ori rijuo afọ ọ bụrụ na mmiri na-agụ ya na inye ya mmiri ọṅụṅụ ka ọ ṅụa na mgbe ị na-eme ihe dị otu a na icheku dị ọkụ ka ị na-agụkwasị n'isi onye ahụ ọtụtụ ndị mmadụ mgbe ụfọdụ na-aghọta na icheki dị ọkụ ebe a bụ ntaramahụhụ ee e, ọ bụghị ihe ọ bụ nwanne m ngalaba akwụkwọ nsọ ebe a na-eme ka anyị mata ụzọ dị iche iche nke a na-esi atụ mmadụ mmehie ya n'anya na ụfọdụ omenala ndị na-eri uju na ebi icheke ọkụ n'isi n'oge ochie ihe dịka obodo ijipt ịchọ ịmata onye na-eri uju ọ ga-eburu icheke ọkụ n'isi a na-agagharị iji gosi ndị ụwa na ya na-eri uju ọ bụ n'ụzọ dị otu a ka a na-eme ka onye iro gị onye ahụ kpọrọ gị asị nwee mwute n'obi ya ka o rie uju n'ihi mmeso ọjọọ na-emeso gị mgbe i nyejuru ya afọ mgbe i nyere ya mmiri ọṅụṅụ mgbe i mere ya ihe ọma ọ ga-anọ na mwute ọ ga-eche uche sị ee e, onye a mere m ihe ọma a ebe m onwe m na-emeso ya ihe ọjọọ o kwesịrị ka ọ dị otu a onye ahụ ga-anọ na mwute ọ bụ ihe akwụkwọ nsọ na-agbara anyị ama ọ bụghị na onye ahụ ga-anọ n'ahụhụ oge niile onye ahụ ga na-echere onwe ya echiche sị ihe a na-eme onye a ozikwara ezi ebe ọ na-emeso m mmeso ọma ị gaa na-anọ na-ekpe ekpere sị ka ihe ọjọọ mee onye ahụ ka ọkụ mmụọ nsọ gbaa onye ahụ ka Chineke wesị onye ahụ iwe akwụkwọ nsọ sị na inyeju onye ahụ afọ ihu ebe ihe ọma ga-esi mere onye ahụ ma ime ka ihe ọma mere onye ahụ ihu ebe ị ga-esi nye onye ahụ ọganihu n'agbanyeghị na ọ kpọrọ gị asị mee ka ọganihu dị n'ihi na mgbe ị na-eme ihe dị otu ahụ n'ihi na-enye ya ụzọ nchegharị ọ bụrụ onye nwere ezi nghọta ọ ga-amalite nwee mwute n'ime obi ya si otu a chegharị ya ị ga-anọ otu ụbọchị ya bịarịọ gị sị nwanne m biko emejọọla m gị nọ na-echere gị echiche ọjọọ gị nwa na-echere m echiche ọma biko gbaghara akwụkwọ nsọ na-agbara anyị ama na Chineke ga-agọzi onye dị otu ahụ gị onwe gị onye na-eleta onye iro gị na Chineke ga-agọzi gị n'ihi ndị na-ezi ozi ọma ị na-eme ka udo dị n'ụwa ị na-achọ ka mmadụ na ibe ya ghara ịdị n'iro ị na-achọ ka mmadụ nwee obi ụtọ karịsịa ị na-achọ ka ọtụtụ mkpụrụ obi bịakwute Chineke n'ihi nke a lie anya n'aka ịra gị dị anya n'aka ekpe gị e nwere onye na-akpọ gị asị biko si ka ị meere ya ihe ọma chọọrọ ya ọganiru chọọrọ ya ndụ chọọrọ ya ahụike kpeere ya ekpere ọma kpeere ya ekpere ka ihe gara ya ka ọma ị ga-ahụ na onye nwaanyị ga-agọzi gị kama onye nwaanyị ga-abụ gị ọnụ ma ọ bụrụ na ị na-achọ ihe ga-eme onye iro gị ahụ ka ọ ka ọ gbachitere ya ka nke a mee ya ma ọ bụ nke ọzọ mee ya biko dịka nwa Chineke hụ onye na-akpọ gị asị n'anya chọọ ọdịmma ya nye ga-agara gị nke ọma n'ebe ọ bụla gị nọ n'ezinụlọ n'obodo n'ama n'ụlọ ọrụ bụrụ onye ga na-achọ udo enwela onye iro kama mmadụ kpọ gị asị chọọ udo ọ ga-adịrị gị na mma amen Unu anụla ozi ọma, unu anụla ozi ka anyị na-ewetara unu. unu. Adventist World Radio chineke na-ege ntị ịhụnanya ka mma karịa ibu iro ọ ka mma ka anyị gbalịa gbaghara ibe anyị mmehie ịmara chineke gbalịa kpaa agwa chineke anyị anụwo oziọma nke nwanne anyị nwoke elieze ọfọmba onye mgbasa ozi nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara ya ụba ka ngosi chineke dakwasa gị na ezinụlọ gị imeela n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gbaa anyị ume ka anyị wee mee ihe dị mma ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ma gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị ma nye anyị mmụọ nke mgbaghara n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo